igwe mụrụ <laughs> m ekele m unu afọ m Udimma Arts and Crafts ọya ka eji mara m n'ihe onyonyo n'ụbọchị nke taa anọ m otu nna m ukwu Ebubedike onye unu na-afụ nnukwu onye obodo so mma hapụ ya ka o jiri aka ya kọwara unu onye ọ bụ ama m na ụfọdụ n'ime unu ma mana ọ ga-akọwara anyị onye ọ bụ nna m ekele m gị <laughs> ị akọwara ndị nne anyị ihe jiri mara gị ọ dị mma eh, aba m chief pete edochie ọnụ na-enyi na nteje eh, ava a na-akpọ m rikwa ọnụ nne kama nke m ji wee chi echichi bụ ọnụ na-enyi nke echi m na legos bụrụ ebube dike igbo niile nke fim wetara mbụrụ ọgara gidi nke ọzọ bụ ikengoyi na ọmabala ibe nne ya azụ erike ya na nke ọbụla unu otewu na-akpọ m anyị na-aga n'iru mm-hmm. o nwere ihe nsị ka njọ n'ụbọchị taa iwe ọjị n'ala Igbo mm. ka ihe ọ pụta mm, iwe ọjị n'ala Igbo ibe o gosi bụ na ebe ije na-anabata gị ọvụma ọjị bụ nnabata nzu anyị na-enye anya bụ udo ee asị mmadụ maa nzu ọ nwee ebe ị ga-eje asị gị maa nzu iwelie itenye n'okpuru anya nwee nke ị ga-ewe itenye na isi mbọ nwee anya gị ka a na ana kpanche bụ ịma nzu ibe o gosi bụ na udo ọnwa bụ nnukwu mmanwụ na-abịa nọ n'anya ọ dị ya ka ndị nọ ala na onwe ndị ji ọgwụ eji eyi mmanwụ egwu mmanwụ ewe ete nzu atụọla gị n'ala ịgba onye bụ nzu ka a na na-etuchieri ya azụ ọma na udo ode mana ọ tụọla gị ya agbachi nkịta ebe ebili ewelu ya na udo e, e, nzu a bụ udo ọjị bụ nnabata n'ala Igbo ebe ọbụla i nyere mmadụ na be gị ọ bụ na itinyere ọjị na ya ọ na-alụ ụlọ sị na ya jekwa ebe onye a na o jerekwa ya ọjị ibe sọ ọdịnihe ya na ọjị a ga-adịlịlị ya n'omenala igbo ibe ọbụla na-eme n'ala igbo bụ ọjị ka eji ebidie mmadụ na-abụ nụọ ọgụ mesie ebe adoo eweta ọjị ọbụla na ka ekpere ikpe eweta ọjị ọbụlụ ee ehm, mmadụ jere ịlụ nwunye eweta ọjị ya na ọjị bụ nyanwa bụ isi omenala igbo ibe niile ndị igbo na-eme ọjị si etu a nọdụ n'etiti ya ebe ọ bụla ijere adị enyere gị ọjị mana anabatara gị ncha ya na ọ n'ebe ọbụla ije na-enyere gị na ndị agha nabatara gị ncha onye mm. batara n'ebe ọbụla ije ọ bụ na ọjị adịrọ ọ bụrụ ego ka ewepụta ma ebigo ka e, e, e nke a meelụ gị ọjị mm. ọjị ndị igbo ndị igbo ejiri ọjị egwu egwu ọjị bụ ibe eji wee mara igbo ọjị igbo dịkwa iche na ọjị ndị ọzọ nke ndị ugwu na ndị yoruba na-ata n'akọ nke ndị igbo iweta ya gbawara anụ ya ọ ga-ebido na mkpụrụ ịtọ wee bido ịnọ ise ebe ncha e baba nwee ebe ọ mm, nwee ebe ị ga-eje ọ bụrụ na ijele ibe dịka okwu nwaanyị wee wepụta ọjị o nwere ka a ga-esi wee wee ọjị etu awụọ na na n'anya esi n'ibe ọgba ama na ibu nubela ama enwe isi etu a ka o si dị hmm. ka ezi usoro eji awa ọjị n'ala Igbo ewepụta ọjị enegodo anya n'ọra amala onye ọ bụ ya tọsi ndị niile nọ ebe a bụ onye abụ ọba nja ka eji enye ọjị si ya gọọla anyị ọjị o jide ọjị n'aka asị ya gọọ ọjị ọjị abụba ekpele ka a na-ekpe inye m ọjị kịta njidie n'aka bụrụ nwaanyị kene gị maka tata kene gị maka nyaa bụrụ okpekere na-eto gị maka ọdịnihu a na-ayọ gị udo a na-ayọ gị ịvụnanya a na-ayọ gị ọganihu a na-ayọ gị arụ ike a na-ayọ gị ogologo ndụ ibe na-ese ka gwụ ọnya bụ ise a na-arị akpa ị na-ekwu ya na ise ise ịghọtago ya na ọjị a bụ ya ka ndị igbo na chukwu osebụrụwa kele anyị ebe anyị ji wee gbaa ndụ ịtụ a na-asị sakramenti ebe igbo bụ ebe ọjị bụ na n'ala igbo e, ịpụta na onye ọbụla ebe ọbụla a gwara ọjị onye ọbụla ya atị ya ịghọtago ebe na be anyị a na-eme nzukọ tụọ anyị si wee nọkọ awa ọjị onye ọbụla ga-atalị na ba ọjị ọbụna mmanya ọcha ka ebupụtara ka wee mee nzukọ ovu iko ka anyị ncha ga-eji wee ṅụ mmanya onye ọbụla e nyere iko abụọ jụ ịma na obi adịrị ya mma hmm. a na-abịa wasị ọjị asị onye nwe ụlọ bụrụ ụzọ were ọjị ahụ nta maka na ya ma wetara ọjị ahụ hmm. onye onye unu bịa bịa hmm. <coughs> bụ nyanwa ga-aga ọjị ọ bụ na ọ bụ na ọ kara gọpụ ọjị ụtụtụ unu wee bịa ọ ga-agọlili ọjị ọ gosi ọjị anya bụ onye bụ nwatakịrị enyi ya ọjị si ya kee ibe ọ na-agbawa ọjị abụ ọ bụrụ onye nwawara ọjị onye nwa kele ọjị ịghọtago emesie ebunye onye anọ bie o ụzọ were aka ọjị tinye n'ọnụ ọbụna ndị bịakwutelie katala arụ tọọ onye ọvụma ọbụna ọkara wapụ ọjị ụtụtụ maka onye ọbụla bụ onye igbo chiri echichi iteta ụla ihe egbe ọjị n'aka ya na nzu wee tuo chukwu aba ịghọtago ee ọ bụ na ịkarọ mie ndị mmadụ bịagodu ịzụwa nwee ndidi ka ịwapụ ụtụtụ mana ọ bụla ịwago nke ụtụtụ eleghele ya anya onye ọbụla arụ n'ime ndị niile n'ebe a bụ ebunye ọjị hmm? ya gụọ agwazija nwatakịrị eke ọ hmm. nwere ebe ọ na agba ya pụta ebute ọjị asị ndị mmadụ metụchie efere ahụ eji bụrụ ụjọ ahụ aka ka ihe ọpụta mm. ebe m fụrụ emenugo nke ahụ mm, ebe na-eme eri nri ibe o gosi bụ na ucheva dị mm. n'ọjị a bụ ebute na ebe ọbụla eji maka ibie wee weta ọjị a na baso n'ime onye abụ ọjị a na-ebugharị onye ọbụla ebute obitu ya gọpụta ee mana ala igbo a da amakwa ebe ama ụmụ nwoke na ụmụ nwanyị adịghị etinye aka n'ọkwa ọjị n'oru oge mba etu anyị nọ ngosi ọjị kịta ọ bụ na ị ga atọ ọjị mm. igbuo ekpere n'ala idebe aka gị etu a ngwere ọjị tinye gị n'aka ịnalụ ya ituo m ava ịnọdụzi ya na chipịaba ọjị nye gị mana ọ bụ ka ebulie kpagharịa <laughs> ka e isoro mm. ụmụ nwoke ị ịmana ibe na-agụ na ah! eyihe ga-egburu nchega ọ dịkwa ka ekwe maka ọ bụrụ na ị bịa be mmadụ ọ na nwaanyị nwaanyị nwee ike ibute ndị bịara be nke mbụ bụ na eji emele ụmụ nwaanyị ọjị na ụmụ nwaanyị bịa be gị e ọjị ụmụ nwoke ka na-emele ọjị ọzọ ọ bụrụ na ụmụ nwaanyị ewere ụsa ụmụ anụ ọbịa bata ọjị <laughs> ewepụta e ọjị n'ime ụmụ nwaanyị niile a bụ achọ onye ku nwa nwoke o metụ ọjị abụọ aka ma wee kezie eh, mana ụmụ nwaanyị ama ewepụta ọjị gbawa ọ dị na nsọ na ama eme ya emere oh! ọ na-arapụrụ unu kịta wụ na-ata ka ọkụkọ ụmụ anụ ọbịa <laughs> asị ka njikwa ka ose ọjị bara na omenala Igbo ose ọjị mgbe ya ka eji ata ọjị hmm? ọsọ ọjị na-ekpo ekpo ịghọtago ya na ya na ọjị n'ọnụ gụ ụvụ etu ọ dị bụ ọsọ ọjị a hmm? egbenyiti ọbụna akọrọwa ya bụ ọsọ ọjị nwoke ga-awụ ya ga-etinye ya n'azụ ya wee gbawa anya ọ ga-ewevu ya n'azụ etu a wee gbawa anya maka gịnị ada agbawa ọjị n'iru ụmụ nwanyị maka na ọsọ ọjị ada agbawa ya n'iru ụmụ nwaanyị maka gịnị ọsọ ọjị ada eji iji vele ọ bụrụ ụdara a na-apịwa ọnụ mba ọzọ ọsọ ọjị si ike rinne ọ bụla ịkatara ịkatala arụ ụwa ọ nwere ka mmadụ ga-esi mee gị ive wute gị iwelu mkpụrụ ọjị mkpụrụ ose ịsaa wunye n'ọnụ ịtasị anya ibe ọbụla esi na ọ ga-eme onye abụọ ọ ga-eme mwananyama hapa ni hatata mm-hmm. kande yinunu wegu eh. adigi ah, mma ke maka akini akụ inu ọ bụrụ ibe eji eche ọjị nọ ebe eji etinye ya bụ ndị ọjị na-akara ọmala arụ ma ewere aka inu taa ebe ndị ọcha na-akpọ preferensị nọ nke a ka m chọrọ bụrụ nka eh, mm. ejiro ejiro akụ inu eme ọjị n'ala Igbo mba ihe ọ na-aba na ndụ mmadụ o onwe ya n'ike na ezigbo ọgwụ ka mm, ọ bụ ọ bụbụ na ebe na-adịrọ gị mma na arụ enye gị akụ inu a ete anya onyere gị aka ọ bụ na poizin ogbuo ya n'ime arụ gị gbapụ ya o si ike rinne ọ bụrụ na ị na-akwa ụkwara mm. iwere ihe mix ya na mmanụ anwụ ịmara anya ya nụ eh. o nwere mgbe ikwu maka nzu nwee ike ịkwụ ịkwatụkwara m ihe gbasara nzu mm-hmm. a sị na nzu bụ igosi mmadụ na-anabatara ya ewetago oge gboo oge a na-atọ ndị mmadụ rinne onye ọbụla bịa na be gị iwepụtala ihe nzu osi etu a maa anya n'anya wee pụọ na be gị onye ọbụla bụla ya ruo nzu a n'anya ya ọmana ọba mmadụ ga osi ama ebitu aka ebitu aka nsogbu ga-adị ndị dibịa ọ dị mma ka m bịa e ndị dibịa emezie eme enyi ọbụzialụ gbanwanwe dibịa ọbụla ibu osi etu adasi ahụ debe anyị etu eche nọ na abụ ndị mmụọ gbanwewezieli ya ọbụzi nwe mana ọ bụrụ nwe. Eh. Hmm, nna m asị m ka njụ ka ihe kpatara na na-abụ apụta ebe a na-eme mmemme ebute ọjị asị ndị Imo bịa were ọjị ndị a bịa were ọjị ndị Anambra bịa were ọjị mm. ihe o gosiri ebe a na-akpọ ya bụ ọjị ruo ụlọ ọbụna onwe mmemme a na-eme n'anya ọbụna steeti niile dị n'ala Igbo nọ ebe a bụ ịma na onye ọbụla na-anọchi anya steeti e ga-ejiriri ọjị wee nalụ ụlọ olu ọsị na ebe ọjị asị anya bụ ọjị luo ụlọ ezigbo ibe ka ọ bụ n'ala Igbo ee mana ọ bụkwa ọjị awara awa ka a na-enye n'otu ọjị ọzọ a na-enyekwa ụmụ nwanyị e, onye a na-enye bụ nwoke nwoke na-anọchi obi nwaanyị a na-anọchi obi maka na unu bịa ụsa na-awa ọjị na-ata eke ọkụkọ na-agba agba ọnụ ụmụ anụ ọbịa ya na nwaanyị ada anọchi obi nwaanyị adịghị eji aka were ọjị si na ọjị luo ụlọ ndị na-ele anya anyakwa ka uche ụnụ dị ya ee ndị igbo watching. Please don't forget to follow me. I see you remain your humble gear. Dima Art and Craft. Follow me on all my social media handle, Facebook, Instagram. And don't forget to subscribe to my YouTube channel as well. Thank you. Love you all. <laughs> Thank you.